AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-eji wee leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ọma na-ege ntị dịghị otu ezinụlọ anyị nọ ama m na chineke na-anọnyere anyị chineke ga na-agọzi anyị n'ụbọchị niile nke ndụ anyị imeela na-anọnyere anyị n'ihe omume nke ụbọchị taa nke anyị ga-etikwa ọnụ na ihe gbasara ndụmọdụ nke ezinụlọ n'izu a anyị na-eleba anya n'isiokwu nke sinụ mkpa ọ dị ịzụlite nwata n'ime ezinụlọ echi gara aga anyị nọ na-achịkọta okwu anyị mgbe anyị kwuru okwu sị ka ụmụ anyị nwere obiọma tinyere mmadụ ibe ha n'ụbọchị taa onye ọma na-ege ntị anyị ga-aga n'iru n'ikwu okwu gbasara ụmụ anyị na-etinyere onwe ha obiọma nwa nwere obiọma nye onwe ya ga-ahụ mmadụ ibe ya n'anya ọ ga na-enwe echiche mmadụ ibe ya ụmụ abụọ nke Chineke ji gọzie ezinụlọ m ana m agbalị na-eme ka ha ghọta na ha bụ ụmụnne na-agbalị na-eme ka ha ghọta na ha kwesịrị ị na-eke ihe onye nke a nwere ihe oke nye onye nke ọzọ onye ọma na-ege ntị ị ga-aghọta na ụmụ abụọ a site n'ime otu afọ pụta ma agwa ha dị iche iche otu n'ime ha nwere mmụọ nke inye mmadụ ihe tupu gị si nye m onyela gị onye nke ọzọ isi anya gị ọ na gị anya ga-enye sọbụna ma a ga-enye anyị ga-agbalị na-ezi ụmụ a n'ọdịmma ọdịmma ọdị ọ ị na-eche echiche gbasara mmadụ ibe ha onye na-eche echiche gbasara mmadụ ibe ya bụ onye Chineke ga-agọzi site na anyị ga-agbalị ha ga na-ahụ ndụ anyị na ahụ si na anyị na-eche echiche gbasara ha ọ bụrụ sị rii na ụmụ anyị na-ajụ anyị ajụjụ ihe anyị ga-azụtara ha anyị mee ka ha ghọta mgbe ego dị azụta ya ọ bụrụ na ị nwere ego ahụ mgbe ha na-ajụ ajụjụ ihe ahụ gị mara na ọ bụ ihe dị mkpa ihe ga-abara ha uru ọ bụghị ihe ị ga-azụrụ ha site n'inwere obi ebere ọkwa ihe nwa m chọrọ ka m zụọra na ya ee e, ọ dị mma ka nne na nna nọsie ike n'okwu ọbụla nke si ha n'ọnụ na-apụta ma na-arịọ gị onye ọma na-ege ntị site na ihe anyị na-emere ụmụ anyị bụ ihe anyị na-eme n'izi ha ụzọ ha ga-esi bụrụ ezigbo mmadụ n'ọdịnihu ụzọ ha ga-esi mara okwu nke Chineke ụzọ ha ga-esi wụọ onye nkụzi ma ọ bụ onye nduzi echi na-abịanụ ọ bụrụ na anyị enye gị ihe niile nke anyị nwere oge anyị ekpere anyị ohere anyị ọ bụrụ na anyị etinye na nzụlite nwaanyị anyị na-etinye ya na nkụta nkụta nkụta ego a ga-abịa ego a ga-ala ndụ ụmụ a ga-abụ ihe efu ka chineke ghara ikwe onye ọma na-ege ntị anyị kwesịrị ị na-eche echiche laa azụ na-eleba anya otu ndị nne na nna anyị mgbe ochie ji zụọ ụmụ ha ịchụ ego abatabeghị n'ime ndụ ha dị ka ọ dị n'ime ndụ ụmụ nke anyị nwere n'ụbọchị taa ma na arị anyị ka anyị mara na ezinụlọ anyị bụ ebe anyị ga-akwadebe ụmụ anyị anyị ga-agbalị mara sị na ihe anyị ziri ha n'ụbọchị taa bụ ihe ha ga-eji wee tolite wụọ ndị ntorobịa jere Chineke ozi mara na ozi a ha ga-agara Chineke na ụmụaka ha bụ mgbe ha ga-awọ ndị ntorobịa ga-abụkwa ihe ga-enyere ha aka ịba alaeze nke chineke onye ọma na-ege ntị ige ntị n'okwu chineke dị mkpa ọ ga-enyere anyị aka ka m gwakwa anyị onye ọma na-ege ntị elelila ịzụlite nwata n'ụzọ nke kraịst n'ime ezinụlọ anyị elelila ya anya na-akpọ n'ime obi gị si ndị ụlọ akwụkwọ ga-enyere m aka ndị nke a ga-emere m nke a mara n'ime obi gị n'ime ala ala obi gị na ezinụlọ bụ ebe nwa gị ga-enweta ndụmọdụ nke ga-enyere ya aka ruo mgbe niile ebighị ebi ma na-arịọ ndị nne na-arịọ ndị nna chineke nyewe anyị ụmụ a ọ bụrụ sịrị na ịmụtabe nwa nke gị n'ime afọ gị ị ga-aghọtakwa na ndị agbata obi gị ụmụnne gị ụmụnna gị ọ bụrụ niile ege oziọma n'ụbọchị taa mara na ị nwere ike inyere ha aka n'ihe nke na-anụ otu ha ga-esi wee nye aka zụlite nwa ha n'ụzọ nke kraịst ọ bụ ma ị nọ na-asị onwe gị mba m mechara mba emechara ekwensu na-etiri anyị ihe ahụ na ntị anyị na-ekwupụta ya a ga-anọ mgbe emechara ihe emebie ọ ga-abụrụ oke nke gị ọ ga-abụrụ oke nke m n'aha Jizọs amen mana anyị na-ekwe amen n'ekpere m ekpe anyị ga-agbalị anyị ga-agbalịsi ike were ụmụ dị anyị na-arụ were ikike nke chineke na-enyewe anyị dịka nne na nna zụlite ụmụ anyị n'ụzọ nke o kwesịrị anyị ga-eme ihe niile dị n'ime ike anyị site n'ọbụ anyị bụ ndị ga-ezụlite ha ndị ga-esi ha ụzọ nke kraịst ụzọ nke ha ga-esi bụrụ ezigbo mmadụ echi echi na-abịa ma na arịa anyị na onye kụrụ mkpụrụ osisi n'ime ala ga na-awụ ya mmiri ga na-avọ ya ga na-abịa na-ewepụsị ahịhịa nke na-adịghị mma n'akụkụ ya ọ ga na-arụ ọrụ kwamgbe kwamgbe ọ ga na-etinye uche ya n'ime ya ọ ga na-eji mmụọ ya ọ ga na-eji ihe niile nke Chineke nyere ya ka o wee hụ sị na osisi a maọbụ mkpụrụ osisi a m kera n'ime ala ga-etopụta m wee rie mkpụrụ ya ọ dị m mma n'ahụ ma na-arịọ gị onye nne onye nna ụmụ anyị bụ mkpụrụ nke Chineke na-enye n'anyị o tiwe anyị n'ime aka anyị aka igo ya n'ime aka anyị ka anyị gbalịa na-awụ ya mmiri ka anyị gbalịa na-ezi ha otu ha ga-esi wee bie ezi ndụ n'ime ụwa ka anyị gbalịa na-akọwara ha okwu nke Chineke ka anyị na-ege abụ nke dị mma ka anyị na-ege ihe ga na-enye aha nsọ Chineke otito ihe anyị ga na-ele n'onyonyo bụrụ ihe nke ga na-ebuli aha nsọ Chineke onye ọma na-ege ntị enyela ekwensu ohere ka o wee nara anyị mkpụrụ a mkpụrụ osisi a mkpụrụ ọma nke Chineke nyere anyị nwa ọma nke Chineke ji chọọ anyị mma enyela ekwensu ohere ka ọ nara anyị ngọzi a wee mebisie ya ka anyị gbalịa mee ihe dị mma ka anyị gbalịa chọpụta ohere Chineke ga-enyere anyị aka n'ike nke anyị na-enwe ọ ga-atụkwasị anyị ikike nke karịrị n'ike ka anyị kwere na Chineke kwere na mmụọ nsọ ka obi anyị ghara ịlọ mmiri Chineke ga-enyere anyị aka ka anyị wee zụlite ụmụ anyị ka ezinụlọ anyị bụrụ ezinụlọ nke udo na-achị kwamgbe kwamgbe ama m na chineke ga-enyere anyị aka ama m na chineke ga-agọzi anyị n'ihe ọ bụla nke anyị tinyere aka n'aha jizọs amen mewere otu aka na-echekwutara anyị n'ọbụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị maọbụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m na-ege ntị rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dot com at yahoo dot maọbụ awrnigeria at gmail dot awrnigeria at gmail dot com gị onye ọma na ekwenti ntị mara na ị nwere ike ịkụrụ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 ị ga-anọ nwayọ mgbe anyị ga-eweta abụ ọma nke ụbọchị taa ma nabatakwa onye mgbasa ozi onye ga-enye anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ

sikwa bịa ya sikwa bịa na ọkụ na-abịa sikwa na alụ ọhụ na-asịkwa onye na anụ ya sikwa onye na-anụ onye ya sikwa

nsọ na nwanyị ahụ onye na-anụ ya ha sikwa bịa onye na-anụ ya ha sikwa bịa na-anụ ọhụ na sikwabịa. onye na-anụ ya ha sikwabịa. bịa onye na-anụ ya ha sikwa onye na-anụ ya ha sikwa onye na-anụ ya ha onye na-anụ ya ya sikwa mmụọ nsọ na nwaanyị ahụ na-asị ka anyị bịa unu emeela ndị missionaries of aba na abọmankunu nyere anyị n'ụbọchị taa n'ọnụ nwayọ mgbe onye mgbasa ozi ga-ewetara anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ nwa chineke onye na-anụ olu anyị n'ụbọchị nke taa anyị na-ekele unu n'ebe ọ dị ukwuu n'ihi ohere dị iche iche nke na-ewepụta mgbe niile ịṅa ntị na okwu chineke nke a na-agbasa na okuku n'ụbọchị nke taa anyị ga-eleba anya n'isiokwu nke na-asị oge a na-anara nke ọma oge a na-anara nke ọma anyị ga-ewere ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị na akwụkwọ ihe mere n'ụbọchị ndị eze nke mbụ isi iri na abụọ amaokwu nke iri atọ na abụọ ihe mere n'ụbọchị ndị eze nke mbụ isi iri na abụọ amaokwu nke iri atọ na abụọ ebe ahụ na-asị otu a sitekwa n'aka ụmụ isaka bụ ndị maara nghọta banyere mgbe ahụ niile ịmara ihe izrel ga-eme ndị isi ha bụ ọgụ iri ụmụnne ha niile na-emekwa dịka okwu ọnụ ha si dị ka onye nwaanyị gọzie ihe ngụpụta nke okwu ya na ime okwu ya n'aha jizọs kraịst bụ onye nwe amen oge a na-anara nke ọma gị nwa chineke onye na-anụ olu anyị n'ụbọchị nke taa eluigwe na-eme ka ọ pụta ihe na oge bụ ihe dị mkpa n'ime ndụ a ọbịa mere mgbe onye amamihe solomon na-ekwu okwu n'akwụkwọ eklesiastis isi atọ nke mbụ ya sị oge dịrị ihe niile n'okpuru ọwụwa anyanwụ oge bụ ihe dị mkpa n'ụbọchị nke taa ma ọtụtụ mmadụ amata mkpa oge dị ọtụtụ mmadụ na-alakwa oge n'iyi na-amaghị na oge ọbụla nke garanụ apụghị ịlaghachi azụ ọbịa mere nwa bekee ji si na oge bụ ego ihe ọ pụtara bụ mgbe ị na-atụfu mgbe ị na-atụfu ego chineke nyere anyị oge ka anyị e were ya mee ihe bara uru n'ime ndụ a chineke nyere anyị oge ka anyị e were ya isi ala nye ya chineke nyere anyị oge ka anyị nwee ike ịlụ ọlụ nke aka anyị ma chọta ihe ezinụlọ ga-eri chineke nyere anyị oge ka ụmụ akwụkwọ nwee ike iji ya gụọ akwụkwọ ma bara onwe hụrụ n'ime ndụ a ma taa ọtụtụ mmadụ na-atụfu oge na-eme ihe na-abaghị n'ihe na-amaghị na oge ọbụla nke gara aga apụghị ịlaghachi azụ ọ mere otu onye ode akwụkwọ ji esi echi gara aga bụ akụkọ gara aga ụbọchị echi bụ ihe omimi ma taa bụ onyinye nke si n'aka chineke bịa ọ bụ ihe ji na-akpọ ya ụbọchị taa ya mere nwa chineke onye na-anụ ụlọ anyị n'ụbọchị nke taa gịnị ka iji oge chineke nyere gị na-eme ihe otu ụbọchị dị ka ndị chineke nyere ihe n'aka anyị ga-enye ngụzi ihe anyị jiri oge nke chineke nyere anyị wee mee n'ime ndụ a ya mere were oge chineke nyere gị were mee ihe bara uru na-abụghị iji oge chineke nyewere mụ na aga abụọ n'efu na-eme ihe na abanye n'ihe ebe anyị were ihe ọgụ nke akwụkwọ nsọ anyị eluigwe mere ka a pụta ihe na ụmụ isaka ọ bụ eziokwu na ọ bụghị rechel maọbụ nwaanyị nke jekọb hụrụ n'anya mụrụ ha kama akwụkwọ nsọ si na ha bụ ndị maara oge na ihe kwesịrị ka emee na mgbe kwesịrị ka emee ya n'etiti ụmụ isrel nke mere na isrel niile na-aṅakwa ha ntị ma na-eme dịka okwu ọnụ ha siri dị ọ bụrụ na ị bụ onye nwere amamihe na ịghọta ihe oge na-ekwu ị nwere ihe bara uru nke ukwuu ịbụkwa onye uru tụrụ na ị nwere ihe banyere ịmata oge anyị bi n'ọgwụgwụ nke oge ndị enyi m ọbịa mere chineke ji chọọ ka anyị were oge nke o nyere anyị were mee ihe ọ bụ ihe dị mkpa ịmata ihe oge na-ekwu ma bụ ihe anyị kwesịrị ime mgbe ọbụla ọ bụkwa ihe dị mkpa bụ ime ya eme ọtụtụ ndị mmadụ taa maara ihe ha kwesịrị ime ma ha adịghị eme ya ọbịa mere akwụkwọ nsọ ji esi onye maara ihe dị mma ma o meghị ya ọ bụrụ ya mmehie iji oge chineke nyere gị na-eme gịnị iji na-ekpori mgbe n'ime mmehie ka ijie na-eme ihe ga-abara gị uru ma bara ọgbọ gị uru eluigwe na-akpọ na aga abụọ ka dị ka ụmụ ịsaka n'ụbọchị nke taa ndị maara ihe ọ pụtara bụ iji oge mee ihe ndị makwara ihe oge na-ekwu ma mee ihe ekpere n'ikpe na ezi omume ndị enyi m ekwensụ maara na ọ nọ n'ọgwụgwụ oge ọ bịa mere mgbe ụfọdụ ọ na-eme ka mụ na aga abụọ daa mba ihe nke anyị kwesịrị ime na mgbe kwesịrị ka anyị mee ya anyị adịghị eme ya mgbe kwesịrị ka anyị ala nye chineke anyị e were na-eme ihe na-abaghị n'ihe karịsịa ka anyị nọ n'ọgwụgwụ nke oge a ekwentị na-eweta ịda mba dị iche iche na mana aga apụghị ime ihe nke anyị kwesịrị ime n'ụlọ ọrụ ebe ị na-alụ ọrụ oge chineke nyere gị jie na-alụrụ ya ọrụ ka ijie na-egburi mgbe na ime ihe nke aka gị ebe ị na-alụ ọrụ a na-akwụ gị ụgwọ were oge gị mee ihe bara uru otu ọ ga-abụ mgbe ọnwa gwụrụ ị na-anata ụgwọ ọrụ gị gị nwee obi sara mbara ma hapụ ịbụ onye ikpe ga-ama na ijighị oge nke nyere gị wee mee ihe bara uru ndị enyi m taa bụ ụbọchị a na-anara nke ọma taa bụkwa ụbọchị nzọpụta mgbe pọl ziri agripa oziọma agripa mere ka ọ mata eo pọl ikwuru eziokwu ma bịa mgbe ọdọ ka m nụ ihe ị na-ekwu herod agripa nwụrụ n'amaghị onye chineke bụ taa ka ị na-anụ olu chineke nwa chineke iji oge a chineke nyere gị na-eme ihe ka ị na-asị oge fọdụrụ mgbe m ga-echegharị nwa chineke ị na-ebi ndụ ime mmehie na-eche na ụbọchị fọdụrụ mgbe ị ga-echegharị bịakwute jizọs kraịst ma nabata ya dịka onye nwere onye nzọpụta gị taa bụ ụbọchị a na-anara mmadụ nke ọma ọ dịkwaghị oge fọdụrụnụ n'ihi na ọ onye ma mgbe ọnwụ ga-achọta ya ọ dị ihe ị na-achọ ime nwa chineke ị chọrọ ịnụ ụlọ ị chọrọ ịgụ akwụkwọ ị chọrọ ịlụ nwaanyị ị chọrọ ịtụ mgbere ahịa ugbu a bụ oge kachasị mma n'ihi mgbe ị na-eche na ihe ga-adị mma ọ gaghị adị mma were oge chineke nye gị n'ụbọchị nke taa mee ihe bara uru dịka ụmụ ịsaka ndị maara ihe ọ pụtara bụ iji oge mee ihe na mgbe kwesịrị ka emee ya na akwụkwọ ndị efesọs isi ise amaokwu nke iri na ise na amaokwu nke iri na isii ebe a mere ka ọ pụta ìhè na mụ na aga abụọ nọ na oge nke jọgburu onwe ya na njọ n'ụbọchị ndị a dị egwu ọ bụrụ na ụbọchị ndị a dị egwu o kwesịrị ka mụ na aga abụọ were oge nke chineke nyere anyị were chọọ iru ya n'ihi ndị igbo si na ọ dị mma ịchụ ewu ojii mgbe chi dị n'ihi na oge afọdịghị mgbe na-adịghị anya onye nwaanyị jizọs kraịst ga-apụta ihe na mbara nke igwe ọ ga-asịkwa mụ na aga abụọ nye ngụzi ihe nke a jiri oge nke o nyere anyị were mee ya mere gị onye na-anụ olu anyị n'ụbọchị nke taa oge bụ ihe dị mkpa nke chineke nyere mmadụ ọbụla awa dị na ụbọchị dị iri abụọ na anọ chineke nyere mmadụ aga abụọ anyị na-etinye ya n'ọlụ nke ga-enyere anyị aka ịbụ ndị maara chineke anyị na-etinye ya n'ọlụ ịbụ ndị ga-anọgidesi ike n'ọrụ nke anyị na-alụ anyị na-etinye ya n'ọlụ iji zụọ mgbere ahịa nke anyị na-azụ zụta uru na-abụghị ọma ahịa gị onye na-agụ akwụkwọ iji oge chineke nyere gị na-apị naanị ekwentị na-agụghị akwụkwọ nke nne na nna gị dinyere gị n'ụlọ akwụkwọ eluigwe na-agwa gị na ọ bara uru iji oge chineke nyere gị were mee ihe gụta ihe a na-agụta n'akwụkwọ nwee asambada na ntụrụ ugo nke a na-agụta n'akwụkwọ na-abụghị iji oge nke e nyere gị na-ekpori mgbe ma na-ala n'iyi taa bụ ụbọchị a na-anara nke ọma oge afọ dị gị nwa chineke onye na-anụ olu m na akwụkwọ aịzaya isi iri ise na isii amaokwu nke isii na nke asaa sị ugbu a mgbe ị na-anụ olu chineke adala mba atụla nchichi nara chineke mgbe a na-achọta ya onye na-eme njọ si na njọ ya wezụga onwe ya ọ ga-abụ onye agbaghara mmehie bụrụkwa onye chineke ga-anapụta taa eluigwe na-akpọ gị ọkpụkpọ oku ka ị were oke nke chineke nyere gị were mee ihe n'ihi na oge ọbụla nke garanụ adịghị eloghachi karịsịa ka ụbọchị na-aga ka ndụ anyị na-ebilata ka anyị na-abịarukwa ili anyị nso ọ bụ na eluigwe kpughee akwụkwọ gị n'ụbọchị nke taa gịnị ga-abụ ihe i jiri oge niile nke chineke nyere gị were mee oge gị ọ bụ ihe bara uru nye chineke na ihe bara uru nye mmadụ ka ọ bụ ihe bara uru nye naanị gị tinye oge chineke nyere gị n'ọlụ n'ụbọchị nke taa ma gaara ya ozi irite mkpụrụ obi na uru gaara ya ozi ime ka ụwa nke na-anwụ n'ime mmehie na-enwe jizọs mara onye jizọs bụ oge dị mkpa nwa chineke tinye n'ọlụ bụ oge chineke nyere gị ka o wee bara gị uru baa n'ime obodo gị uru baa na chineke uru mgbe ị na-eme nke a ị ga-ebu onye nọgidesiri ike na bụrụkwa onye a zọpụtara ka eluigwe gọzie gị mgbe ị na-eji oge chineke nyere gị mee ihe n'ime ndụ a mee ihe bara uru n'aha jizọs kraịst bụ onye nwe nwa chineke ọma na-ege ntị kee ihe iji oge gị na-eme bụ ajụjụ nke ị ga-asa n'ime obi gị imeela onye mgbasa ozi nwa chineke tere mmanụ nwanne eri emmanuel ọma nke nyere anyị n'ụbọchị taa arụ ekpere anyị bụ ka chineke nọnyere gị ka ọ gọzie gị ka ọ gbaa gị ume ka onye gị na ezinụlọ gị ogologo ndụ na ahụ isi ike onye ọma na-ege ntị mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị gbalịa rutena anyị nso n'ịkụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 maọbụ gị detara anyị akwụkwọ email adreesị anyị bụ arigiria at yahoo com maọbụ at gmail mara na ị nwere ike ige ozizi ọma nke taa na www.awr.org chekụta itinye asụsụ Igbo imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị rosemary gine lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo